AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka chineke gọzie gị ka onye nwe m nọnyere gị na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme anyị abịala ọzọ n'ụbọchị taa ịgakwa n'iru n'okwu nke ntụgharị uche nke ezinụlọ biko ọ bụ otu isiokwu ahụ ka anyị ka ji na-aga n'iru ya mere m ji na-achọ ịmata onye a mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nke a bụ ajụjụ nke dịrị mụ na gị biko ọ bụ mmadụ ole n'ime anyị bụ ndị nke Chineke ndị tụkwasịrị Chineke obi bụ ndị nwere olileanya na Chineke pụrụ ịnapụta anyị n'ike nke mmehie mgbe anyị na-aga n'iru ụbọchị niile na-etinye aka n'ụmụ iruru ihe ndị na-ekwesịghị ekwesị ndị nke anyị makwara n'onwe anyị na ihe ndị a adịghị mma anyị a na-arụrụnye aka n'ihe ndị ahụ chefuo na ihe ndị a bụ ihe ndị pụrụ iduba anyị na ihe ọjọọ nke ọ bụ onye nụ ya ya elegharịara mụ na gị anya lee anya ọ dị nchọpụta nke e mere n'ọgbakọ bụ ndị kwere nkwa na ha ga-abụ ndị ga-anọgide na mkpebi ha n'iso Chineke ọnụọgụgụ ndị a dị puku na narị mmadụ ise ụmụ nwoke ndị a mgbe emechara ihe nchọpụta a o doro anya na eke ọnụọgụgụ a abụọ na otu mpaghara n'ime ha bụ ndị na-ele ụmụ nwaanyị gba ọtọ akwụkwọ ọbụla ha na-ele bụ nke ụmụ nwaanyị gba ọtọ mgbe ọbụla ha gbanyere ihe onyonyo ọ bụ ile ndị gba ọtọ n'izu niile n'oge niile ọ dị otu nwa agbọghọ ọzọ nke a na-akpọ nneọma nwa agbọghọ a na nwa okorobịa a na-akpọ uchechukwu bụkwa ndị toro n'ezinụlọ nke a maara Chineke n'ime ya ihe a na-ekwu bụ na nne na nna ụmụaka a bụ ndị a na-akwanyere ugwu ala, dị ka isi si na-akwanyere nne na nna Ikechi ugwu lee anya ọ dị otu ụbọchị onye ụkọchukwu nke na-elekọta ndị ntolobịa na-atụ ha ụtị ntị adọ ha aka na ntị banyere mmekọta nke nwoke na nwaanyị nke ndị na-alụbeghị di ha elee nwoke a anya dịka a ga-asị na ọ bụ onye iberibe ọ dịghị onye ji ụtụ ntị ahụ a na-atụ ha wee kpọrọ ihe n'ihi na ha abụọ dịka anyị kpọrọ aha ha bụ ndị ọ na-amasị ile onyonyo niile ihe ọbụla nke ha na-ele bụ ụdị ndị a kpọrọ aha ha bụ ndị na-anaghị eyi ihe ọbụla egbochi onwe ha ya eru otu abalị ngwa ngwa esi nzukọ nke ndị ntorobịa lọta na nwa agbọghọ a bụ nneọma kpara agwa nke uchechukwu na-ele ya anya na ọ ga-akpa tutu gị mara ihe na-eme ha abụọ emeela ihe ha bụ n'obi ma mgbe e mesịrị ihe a iwe soro nneọma ya sị na o meghị ya dịka nke ọ na-ahụ n'ihe onyonyo nneọma bụ onye na-enwekwaghị ihe a kpọrọ nsọpụrụ na ịhụnanya ebe onye ahụ o chere na ọ hụrụ n'anya dị ya ahụ ya iro nke nwoke ahụkwa nneọma iro si ọ bụ gịnị mediri ya onwe ya o nwere uche ọ gaara ekwe ka ihe dị otu a daba n'etiti mụ na ya n'ihi nke a gaa m atụpụkwara ya ọnụ ọzọ ọ bụ gịnị mere nneọma bido na-efegharị osi ebe a yefere gị ebe a yesi ebe a yefere gị ebe a na-achọ onye ga-enwe ike si ya na ọ hụrụ ya n'anya ka ya na ya bido kpawa ma ọ dịghị otu mkpụrụ onye nneọma na-enweta ọ bụ ha kpọkwara ya mebie ya ha wụsa ya onye ọzọ abịa kpọrọ ya mebie ya wụsa ya otu a ka nneọma si na-agagharị site n'otu ebe ruo n'ebe ọzọ ya kwụsị ịga ụka kpebie na ya ga-agakwa ụka mgbe na-adịghị anya nneọma chọpụtara na ọ dị ime mgbe nke a riri ya echiche abalị na-abụ ya sị ọ bụ gịnị ka m na-emede ihe a mbụ nwatakịrị otu enyi ya wee buru ya buga n'ụlọ ọgwụ ebe e wepụrụ ime a n'ụbọchị taa nneọma ahụ akpakọbeghị ọnụ n'ihi na ngwa ngwa o mechiri anya nke a m na-agwa gị bụ ọnọdụ nwa agbọghọ a nọ n'ụbọchị taa ngwa ngwa o mechiri anya ihe ọ ga na-ahụ bụ nwatakịrị ahụ nke o gburu nke a na-etinye ya ụjọ n'ime mgbe ọbụla ọ bụghị na Nneoma ọma apụghị ichegharị ma nabata Jizọs kama o nwere mmasị n'ihi na ọ chọọ ibigharị ndụ Jizọs ga-anabata ya ma gbaghara ya ma ọ bụ onye nọ n'obi ntiwe n'ihi ihe nke ọ gabigaworo n'ụdị ọnọdụ nke o doro onwe ya ọ dịghị mgbe o kwetara na ọ ga-abụ onye a ga-agbaghara ọnụ kata ugbu a o nwere ike chịrị ihe chi ịkwụgbu onwe ya ọ dịghị ihe a na-aṅụ aṅụ nke na-anaba nwatakịrị nwa agbọghọ ọnụ n'ụzọ niile n'ebe niile n'akụkụ niile ọ dịghị ebe a na-akpọ nneọma ọtụtụ ugbo ka a manyeworo ya laa ya n'iyi mgbe na-adịghị anya o wepụkwara ime ọzọ nke a doro ya n'ọnọdụ nke ọ na-ahụ onwe ya dị ka onye na-enwekwaghị olileanya nke ịdị ndụ ọzọ kedu maka uchechukwu uchechukwu ọ dịkwaghị ihe a na-akpọ ihe nke gbasara chineke na-aga ya n'ihu ọ nọ n'ụlọ akwụkwọ nke dị elu ma ọ dịghị mgbe o kwetara na ọ dị ihe dị ka chineke onye ọ bụla bụ nwa agbọghọ a na-agafe uchechukwu n'ihu nke a mere ya n'ihi na ọnọdụ ya kama ilite elite ya hụ na ọ bụ onye na-ada ada n'ụzọ niile ya na-ahụ onwe ya ọ dịkwaghị ihe dị ya n'ime ọ dịkwanụ ihe ọ bụla nke ọ na-etinye aka inwe obi ụtọ na-agara ya n'ihi na ọ na-anwa ọtụtụ ihe ịchọ otu ọ ga-esi wee nweta obi ụtọ na obi iru ala gị onye mụ na ya na-atụgharị uche nke a bụ nhọrọ nke ụfọdụ n'ime anyị ụfọdụ ụmụ ndị ntorobịa na-ahọrọ nhọrọ nke na-aga alụpụta ezi ihe nye ndụ mụ na gị nhọrọ nke ga-eduba anyị n'ịla n'iyi nhọrọ nke ga-eme ka a ghara ịkwanyere anyị ùgwù nhọrọ nke ga-eme ka ọ dịghị mgbe ọbụla ihe ọbụla anyị kụtara ga-afụ anyị n'aka n'ihi na a ga-ahụ otu ụzọ maọbụ ụzọ ọzọ a ga-eji wee mefuo ihe ọbụla nke dị anyị n'aka ya ka m ji narị anyị n'ụbọchị taa ka anyị na-atụgharị uche n'isiokwu a onye ọbụla kpachapụ anya ka anyị tụkwasị Chineke obi mgbe ọbụla anyị nwetara onye na-enye anyị ndụmọdụ ka anyị gụọ onwe anyị dịka onye ụrụ tụrụ ghara iche na anyị pụrụ ime ihe niile n'onwe anyị n'ihi na anyị etoola otuto ụfọdụ n'ụzọ anyị si na-ahụ ya pụrụ iduba n'ịla n'iyi bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com maọbụ arigiria at gmail dot com kọrọ na ekwentị na 0706 363 7224. 0706 363 7224. Ezi enyi m mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo n'ime obi onye ọma na-ege ntị nọ na-ekpere onye mgbasa ozi ekpere mgbe anyị ga-akpọbata ya ma ugbu a ka anyị nụ abụ ọma nke ga-ewuli mmụọ anyị anyị abụọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara Chineke na ngọzi ya baru n'ụba n'aha Jizọs unu emeela na abụ ọma nkunu nyere anyị ezi onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ olee otu ị dị n'oge a gị onye ọma na-ege m ntị Chineke nọnyere gị ma gọziekwa gị ka amara ya gaa n'ihu na ị na-abara gị ụba si na mgbe ruo na mgbe ha bụkwa ohere ọzọ dịịrị anyị ịtụle uche n'okwu akwụkwọ nsọ nke na-agba anyị ume n'ụbọchị niile ka anyị hụdata isi kpee ekpere nna anyị nke eluigwe onye ezi omume onye dị nsọ gị onye na-anapụta anyị n'aka ihe ize ndụ niile gị onye na-anapụtakwa anyị na nrịrịa gị onye na-agwọkwa anyị nrịrịa anyị gị onye na-aza anyị oku mgbe anyị na-akpọku gị gbaghara anyị mmehie anyị niile ndị anyị na-akpachapụ anya eme na ndị anyị na-akpachapụ anya mee nye anyị ike ka ị na-anụ okwu gị na-ege gị ntị ka ihe wee anyị na mma Chineke nke eluigwe oge ọzọ afọdụkwarala anyị ịnụ okwu gị bịa nye anyị nghọta n'ime okwu gị ka ihe wee anyị na mma n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ Esta isi abụọ amaokwu nke asaa esta isi abụọ amaokwu nke asaa o wee na-azụlite hadesa nke aha ya bụ esta nwa nwanyị nwanne ya n'ihi na o nweghị nna ma ọ bụ nne ma nwa agbọghọ ahụ mara mma na-arụ dịkwa mma ile anya mgbe nna ya na nne ya nwụrụ mọdekai wee kuru ya ya onwe ya ka ọ bụrụ nwa ya nwanyị amaokwu nke iri si esta egosighị ndị ya na ọ bụ ụmụnna ya n'ihi na mọdekai nyere ya iwu ka ọ ghara igosi ha Isiokwu anyị n'oge nke a bụ ịma mma zuru oke ịma mma zuru oke ọ bụrụ anyị gụọ n'akwụkwọ ọpụpụ isi iri abụọ amaokwu nke iri na abụọ ọ bụ iwu nke Chineke nyere nke nkwa dị n'ime ya nke ọ sọpụrụ nna gị na nne gị ka ụbọchị gị wee dị anya n'elu ala ahụ bụ nke Jehova bụ Chineke gị na-enye gị N'ime nkọwa ya, anyị hụrụ sị na nne na nna a na-ekwu okwu ya ọtụtụ mgbe abụghị naanị nne na nna ahụ mụrụ gị, nne ahụ e ara ya, ma ọ bụ nna ahụ lụrụ nne gị chekwaa ya. Ọ bụghị ya, ọ dabere na onye ọbụla tọrọ gị nwere ike iji egwu Chineke zie gị ihe ma ọ bụ gwa gị okwu. Ọ bụ nkọwa anyị na-enye na ebe dị òtu à ọ̀fụtàghị̀kwànụ̀ na ị gakwaghị ige nne na nna gị ndị ahụ mụrụ gị ntị. anyị lekwa anya n'ihe edere n'akwụkwọ ilu isi asatọ: amaokwu nke iri na nke iri na otu. ọ na-eme ka anyị mara na ịhọrọ ige ntị ka mma karịa ọlaọcha maọbụ ọlaedo. izu amamihe na-eweta ọṅụ. karịa ihe ndị niile a na-ahụ anya gịnị ka anyị na-aga iwefute ebe a gịnị ka anyị na-achọje nwa agbọghọ a a na-akpọ hadesa ma ọ bụ esta bụ nwa agbọghọ akwụkwọ nsọ kọwara na ọ mara mma ọ mara mma ihu mana mma ihu ya bụ ihe a chịkọtara n'ikwesị ekwesị n'ụzọ nke ezi omume na ịdị nsọ dịka Pọl dere ya mgbe ọ na-edegara Timoti akwụkwọ ya sị Nwaanyị ekwela ka ịma mma gị bụrụ naanị nke efe e tiri eti ma ọ bụ ọla nke ịgba na ntị bụ nke ịnya n'olu maọbụ nke iji chọọ onwe gị mma kama ka ọ bụrụ mma nke sitere na na ọdịdị ọ bụ mma nke anyị hụrụ n'ebe esta nọ n'ihi ọ bụ nwa agbọghọ mara mma ọ bụ ohu n'ihi a dọrọ ha n'agha otu ahụ dede ya bụ onye adọrọ n'agha bụkwa otu ihe nwa si bụrụ onye adọrọ n'agha mana otu ịma mma nke esta pụtara ihe bụ na ọ bụ nwa agbọghọ mara mma na-ege ntị ịma mma ya abaghị ya isi ịma mma ya achajighị ya anya ịma mma ya emeghị ka o ledee ede ya bụ onye na-eche ọnụ ụzọ ya kpọọ ya ọ dịghị ihe ọ bụ n'ihi ọ bụrụ na ịma mma ya bara ya isi chajuo ya anya ọ ga na-aga wam wam wam ya esi n'ọhịa ya baa n'ụzọ ya esi n'ụzọ ya adaba ọhịa a ga ịmacha ya n'ala ahụ niile ịjụọ na ya ya sị na dede ya na ọ dịna ihe o nwere o ji na-azụ ya n'ihi ya ka o ji were onwe ya na-atụ n'ahịa mana esta emeghị otu ahụ esta kpakọrọ onwe ya ọnụ ọbụnadị mgbe a na-achọ ịhọpụta onye ga-anọchi eze nwanyị dede ya gwa ya sị ya hụ na ebe ị na-aga ịga ekwedela ka onye ọ bụla mata agbụrụ gị ekwela ka onye ọbụla mata ebe isi chekwa onwe gị ya ege dede ya ntị mee ihe niile otu ahụ mmọdeka ya si gwa ya anyị na-ahụ na ihe nlụpụta ya bụ na n'ikpeazụ Chineke buliri ya elu Chineke were ya mee eze nwanyị n'ihi gịnị o gere ntị nke abụọ mmanya abaghị ya n'isi n'ihi ya ka o ji bụrụ ihe ịma mgba nye anyị n'ụbọchị taa ọ bụ ihe ma mgba nye gị ọ bụ ihe ma mgba nye m ndị ntorobịa n'ụbọchị anyị taa ịma mma emebiela ọtụtụ ụmụ nwokorobịa o mebiela ọtụtụ ụmụ nwa agbọghọ ọka nke n'ịgụ akwụkwọ onye ọbụla jisirila ike nne na nna ya ata ahụhụ na agụ webata ya na mahadum ya gaa ụlọ akwụkwọ etiti fụta mgbe ọ batara na mahadum ọtụtụ mgbe isi ekofula ya ọ gaghị ige ntị nne ya agakwaghị si ya nọdụ ọdụ ya nọdụ ọdụ nne ya agakwaghị ịjụ ya sị ị na-aga ebe ya sị nne biko lekwe ibe nne ya agaghị si ya ebe a ị na achị gị ị gaghị ịga ya guzo labaa efe anyị yi gaa yipụ ya ị gaghị iyi ya ịnọ n'ụlọ ma ya ekwe n'ihi gịnị o leela ahụ na ọka nne ya mma o leela ahụ na ọka nna ya mma o leela ahụ na ọkala ha ịgụ akwụkwọ ya echefuo na ọ bụ n'okpuru ndị a ka o si na-eto ihe ndị a niile ọ bụ ya mere akwụkwọ nsọ ji sị sọpụrụ nna gị na nne gị ka ụbọchị gị wee dị anya onye ọbụla nwa ọbụla na-agbanye ogugo ịdị mma ya ịma mma ya bụ ịmụ akwụkwọ ya na-aga n'ihu n'ịna-ege ntị na-erubere nne na nna ya isi ebumnobi Chineke na iwuli ya elu ga-apụta ihe dịka ọ pụtara ihe na ndụ Esta ka anyị kpee ekpere Chineke anyị nke eluigwe lekwa ndị ntorobịa anyị n'oge nke ọka nke onye agịrị m ntị ma ọ bụ nne ma ọ bụ nna kwee ka mmụọ nke iwetu onwe onye ala nke Esta dị n'ime ya ka ịṅụrị ọṅụ nke a ṅụrịrị n'ime Esta wepụta n'ime ya n'aha Jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 070 6363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ma ọ bụ at gmail dot com ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ugbu a ka anyị were ohere a kelee onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye okenye chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke ngọzi ya na ịhụnanya ya dakwasị gị n'ezinụlọ gị n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe woo